AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa Agwa ọma onye Chineke gọziri anyị abịalanụ ọzọ n'ụbọchị taa ịgakwa n'iru n'ileba anya n'ezinụlọ anyị isiokwu nke ụbọchị taa na-asị ihe Chineke bụ n'obi ma hiwe ezinụlọ ihe Chineke bụ n'obi ma hiwe ezinụlọ site na ntụgharị uche anyị n'ụbọchị gara aga ama m na o doola anyị anya na ọ bụ ihe were anya na ụkpụrụ nke ezinụlọ bụ nke Chineke tọrọ ma dokwa ya nsọ ọ bụ ihe anyị kwesịrị iji kpọrọ ihe n'ọnọdụ ọbụla, ọ dị ihe Chineke bụ n'obi o ji hiwe ezinụlọ o ji mee ka anyị mata na ọ dị mkpa na anyị ga-abụ ndị nwere ezinụlọ otu onye apụghị ihiwe ezinụlọ ihe mejupụtara ezinụlọ bụ nwoke na nwanyị mgbe nwoke na nwanyị bịara Chineke agọzie ha enwe ndị ga-eso ha n'azụ anaghị m asị na ezinụlọ ụmụaka na-abatabeghị abụghị ezinụlọ ezinụlọ bụ ezinụlọ ngwa ngwa nwoke na nwaanyị bịakọrọ ma ọ dị ihe atọ Chineke bụ n'obi ma ọ bụ mere Chineke ji hiwe ezinụlọ nke mbụ bụ mmadụ chọrọ onye inye aka ọ bụ ya kpatara o ji sị na ọ ga-enye nwoke mbụ ahụ bụ Edam onye inye aka nke kwesịrị ya nke bụ nwunye ya bụ Eve ọ dị ihe m na-apụghị imere onwe m ọ dị ihe ị na-apụghị imere onwe gị amaghị m otu ọ ga-adị ma ọ bụrụ naanị m nọ n'ime ụlọ ọ dịghị onye mụ na ya na-atụgharị uche n'ihe ọ bụla nke m na-ahụ dịka mkpa m bụ ihe dịrị m nke m chọrọ ịhazi ọ dịghị onye ga-asị elola ma isi esi bata ọ dịghị onye pụrụ isi gị gaa nụ ma ị na-aga ọ dịghị onye pụrụ isi gị imere mere otu ole n'ụbọchị taa ọ dịghị onye pụrụ isi gị isi ahụ esi na-awa gị n'abalị gara aga ọ dajụọla ọ dịghị onye pụrụ ịkpụlata mmụọ gị ime ka ị mara na n'ezie na ọ dị onye na-eche ihe gbasara gị onye hụrụ gị n'anya onye chọrọ gị n'ihi nke a Chineke sị na mmadụ kwesịrị inwe onye inye aka nke kwesịrị ya nke abụọ mkpa anyị na-akpa ibe anyị ọ dị ogo nwoke na-eru mkpa nwaanyị akpa ya ọ dị ogo nwaanyị na-eru mkpa nwoke akpa ya n'ọnọdụ dị ka nke a ọ dị mkpa na anyị nwere onye inye aka onye ọ bụ mgbe ọbụla anyị lere anya n'akụkụ anyị anyị ahụ ya ọ dịkwa n'ihe ọ bụla anyị chọrọ ime anyị emenwe ya sị na anyị nwere onye nkụ ahụ nke ọzọ Chineke ji wee mee ka ọ dị mkpa na enwere ezinụlọ ọbụla ọ si anyị baa ụba mụọ ọmụmụ jupụta ụwa nwoke naanị apụghị ime nke a nwaanyị naanị apụghị ime nke a ma ọ gaara kachasị mma ma ọ bụrụ na anyị ghọta ebe ụba ịmụ ọmụmụ ijupụta ụwa na ụzọ ọzọ dịtụ iche mgbe chineke si ma ọmụmụ baa n'ụba jupụta ụwa n'ezie chineke maara ihe ọ na-ekwu okwu ya ma ọ bụrụ naanị ịmụta ụmụ mụchie ebe dum anyị ga-asị na abraham bara ọgaranya naanị otu mkpụrụ nwa nwoke ka ọ nwere ịbụ ụba ịmụ ọmụmụ ijupụta ụwa bụ na ọ bụrụ na ike chineke ntị dabere na okwu nke chineke ihe ọbụla itinyere aka ya gaa nke ọma ebe ọbụla itinyere aka ụzọ emeghe ngozi Chineke a na-abata anyị ga-enwe ahụike anyị ga-enwe ihe nriju afọ anyị ga-enwezu ihe dum bụ ngozi nke ga-eme ka obi anyị bụrụ nke ruru ala gịnị mere ihe ndị a ji dị mkpa ọ bụ n'ihi na Chineke hụrụ na o kwesịghị ka mmadụ nọrọ naanị ya mmadụ nọrọ naanị ya ọ pụrụ ịkpatara ya ịla n'iyi ọ ga-adị onye kwesịrị ịnọ m n'akụkụ ga-enye aka na-emejupụta m ọbụna n'ihe ndị ahụ nke m pụrụ ime ugbu a ọtụtụ ndị na-ahụ na-ewepụ ndụ ha n'ike ọ bụ mgbe a hụrụ na ụwa agbajuola isi amaghị otu a ga-eme ya ọ dịkwana onye gị sị lọta echiche gị agala ebe ahụ ọ bụghị otu Chineke si chọọ ya onye mkpọlata ya mere gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa achọrọ m ka anyị bido na-ahụ ezinụlọ anyị n'ụzọ dị iche ka anyị na-aghọta ọlụlụ di na nwaanyị dị ka ebumnobi nke Chineke si wee dị na ịpụghị ịbụrụ onwe gị ihe niile apụghị m ịbụrụ onwe m ihe niile ile anya na nkega nke iri abụọ na abụọ na akwụkwọ Jenesis isi abụọ nwaanyị ya bụ Iv Chineke ji aka ya were ya kpanye Adam n'aka nke pụtara na ọlụlụ di na nwunye ha bụ nke doro anya onye ọ bụla rụrụ ịlụ nwaanyị na-ezo ezo pụrụ ịghọta na ọ na-etinye onwe ya na gbalụ gbalụ obi enweghị ike iru gị ala ya mere ọlụlụ di na nwunye Adam na iv bụ nke kara ọnụ nke a haziri nke ọma ịgụọ na nkega nke iri abụọ na atọ ị ga-achọpụta na edam matara si n'ezie na ọ dị ihe si n'arụ ya pụọ dịka anyị were ihe atụ na onye awara ihe nke na-enye ya nramahụ ewepụ ya ọ bụ ezie na onye ahụ amaghị mgbe eji wepụ ihe ahụ ma mgbe ọ na-eteta n'ụra ọ na-amasị n'ezie na ewepụla ihe a na-enye ya nsogbu ya mere o ji doo edem anya na Chineke bụ onye nyere ya iv mgbe ị chọrọ nwaanyị gaa n'ụzọ kwesịrị ekwesị ka o doo egwu na ọkụkọ anya na ịlụọla nwaanyị ka ihe ịta ụta ghara ịdụrụ gị ma onye nwoke ma onye nwaanyị ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka Chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha Jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ arigiria at com at com ma ọ bụ at gmail dot com at gmail dtcom ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke a ọ ga-ewuli mmụọ anyị n'ihi na Chineke ọ bụghị Chineke nke ọhụrụ n'ihi na ọ Chineke nke n'ihi na Chineke Hallelujah. <gasps> Oh, Chineke nkudo kama ọ bụ Chineke nkudo kama ọ bụ Chineke nkudo n'ihi na Chineke ma ọ bụ Chineke Chineke nkudo nkudo kama ọ bụ Chineke nkudo kama ọ bụ Chineke nkudo kama ọ bụ Chineke nkudo kama ọ bụ Chineke nkudo kama ọ bụ Chineke nkudo kama ọ bụ Chineke nkudo kama ọ bụ Chineke nkudo ma ọ bụ Chineke tudo n'ihi na Chineke Chineke ọ bụ Chineke tudo kama ọ bụ Chineke tudo eziere unu ndị Seventh Day Adventist Church Choir ụmụakpara na-abụ ọma nke unu nyere anyị obi anyị jupụtara n'ọṅụ anyị na-asị onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya ihe ga-ara gị nke ọma gị onye ọma na-ege m ntị n'oge a Chineke nke eluigwe gọzie gị ma mepekwara gị ụzọ n'ime ịhụnanya ya ihe a bụkwa ohere ọzọ ka anyị nwere ịnụ okwu a na-agba anyị ume nke na-eduzikwa anyị n'ime ndụ a ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe nna dị nsọ gị onye kere ihe niile imeela n'ihi ndụ nke i nyere anyị n'ala ndị dị ndụ gbaghara anyị mmehie agazi agazi na adịghị ọcha anyị niile nyere anyị aka n'oge a dịka anyị na-aga ịnụ okwu gị nye anyị nghọta ka anyị wee bie ndụ dịka ị na-achọ ka ihe wee dịrị anyị na mma n'ime ndụ a n'aha Jizọs bụ onye nwe anyị amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ Jenesis isi isii amaokwu nke atọ akwụkwọ Jenesis isi isii amaokwu nke atọ jehova wee sị mmụọ m agaghị achị n'ime mmadụ rue mgbe ebighị ebi n'ihi na ya onwe ya bụkwa anụ arụ ma ụbọchị ya niile ga-abụ ọgụ arọ isii isiokwu anyị taa bụ ndidi nwere ọsọtụ ndidi nwere ọsọtụ dịka anyị maara nke ọma na ndidi na-echere rue nlụpụta nke ebumnobi ya ndidi dị mkpa n'ime ụwa mana ndidi nwere ebe ọ ga-ejedebe ohere enyere ndidi gafee a ga-akwachi agba nke ahụ ọ bụkwanụ naanị Chineke bụ onye ka ịma mgbe o ji akwachi agba nke ndidi mgbe ọ ga-eji sị na ndidi agasiwo ndidi adịghịkwa ọzọ dịka anyị na-aga ilenye anya n'ụbọchị taa ebe ahụ anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị hụrụ na mgbe Chineke kere mmadụ mmadụ bịa mee mmehie akwụkwọ nsọ gbara ama na ihe jupụtara n'obi mmadụ bụ ị na-eme ihe ọjọọ gbaa gburugburu Chineke wee sị ee e, ihe agaghị dịkwa otu a gawa n'ihu ọ bụrụ na chineke mechina sị ihe a agaghị ịdị otu a gawa n'ihu chineke rọpụtara onye ozi onye ịdọ aka na ntị nke gị ịdọ ndị mmadụ aka na ntị sị ha ihe a unu na-eme adịghị dị mma onye ahụ bụ nua chineke wee kpọfụta nua ya ekwuo okwu chineke dọọ ndị mmadụ aka na ntị zie ha ozi ọma chọọ ihu mmadụ ime ihe chineke na-achọ N'ime otu narị afọ na iri afọ abụọ ka nua ziri oziọma kwuo okwu Chineke, mana ndị mmadụ egeghị ya ntị. Mgbe oge ji gachaa ya arụ ụgbọ, Chineke gwara ya, “Baa n'ime ụgbọ ahụ, tinye ụmụ anụmanụ ma anụ ufe n'ime ụgbọ a.” Ya eme otu ahụ, mmiri bịa zoo ripịa ụwa. Oge ndidi nke Chineke nye agba nke ahụ kwachiri akwachi n'ihi na otu ihe were anyị ebe ahụ anyị gụrụ n'akwụkwọ nsọ jenesis isi isii amaokwu nke atọ chineke si mmụọ m agaghị nọgidesi ike na ndọrọ ndọrọ n'ime mmadụ mmadụ agaghị eme ihe ọma naanị ihe mmadụ gị na-eche echiche ihe mmadụ gị na-alụ si n'ụtụtụ ruo anyasị si n'abalị rukwa ụtụtụ bụ echiche ihe ọjọọ ị na-eme ihe ọjọọ ihe ọjọọ ndị a anyị na-ahụ ma ọ bụ anyị na-agụta n'akwụkwọ nsọ agwụbeghị ọ ka dịkwa nye anyị n'ụbọchị taa n'ime ụwa anyị taa anyị na-ahụ na mmadụ na-erezi ndụ ya akwụọ ya ụgwọ ya agụ ego si ee imela ya ewere ndụ ya nye iji mee ihe ọjọọ ọ dịghịkwa ihe mmadụ kpọrọ ndụ ya mmadụ nwere ike ịnara ego n'ihi iwere ndụ ya iji chụọ àjà iwere ndụ ya nye ịga gbuo ndị ọzọ iwere ndụ ya nye ije mee mpụ niile dị iche iche akwụkwọ jenesis mee ka anyị mara na ọ gaghị ịdịgide ọ gaghị ịdịgide chineke na-enwe ndidi chineke na-enwe ogologo ntachi obi nye ndị isi ike ndị na-eme ihe ọjọọ n'ihi ọ bụ ya bụ ebe ndidi na-aka efụta n'ụbọchị anyị taa ọ dị ndị a na-akpọ ndị na-egbu mmadụ ndị na-eji ndị mmadụ na-achụ àjà ndị a chifụ ụtụtụ ha sachaa ahụ rie nri ihe ha ga-iche bụ onye ha ga-agaga jide gbuo were chụọ àjà were kpaa ego ụdịrị ndị dị otu a oge ha agaghị ede na-aga. N'ụbọchị anyị taa kwa, anyị ahụkwala ala ndị nke ọzọ nke bụ na mmadụ nwere ike garie ndụ ya aga tinyesie ya mgbọ n'ime ahụ ya baa n'etiti ebe ndị mmadụ nọ gbapee mgba niile mgba egbusie ndị mmadụ n'ihi gịnị ọ nara n'ego ihe ndị agaghị ịga n'ụbọchị anyị taa ka anyị na-ahụ na mmadụ ga-aba were isi sichaa ya n'ihe dịka ihe erimeri tinyechaa ya n'erimeri na-aga ekesasịrị ndị ọzọ ma ọ bụ na mkpụrụ ọgwụ a na-aṅụ aṅụ ọ mara na n'ala ala obi ya sị na ihe a o wepụtara abụghị dị ọgwụ a na ọ bụ ihe na-egbu egbu ya etinye ya ndị mmadụ na-azụ na-arịa ọrịa ihe dị otu a agaghị na-aga n'ihu n'ihi ihe ọjọọ niile a na-aba ụba ka ndị mmadụ na-enwe obiọma na-enwe obi ụtọ na ị na-eme ka ha wee kpaa ego ọ bụ ya bụ ihe anyị ji na-elenye anya na ndidi a agaghị na-aga n'ihu oge na-abịa mgbe Chineke n'onwe ya ga-ịbịa kpochapụ ụwa oge na-abịakwa mgbe iko onye a na-arụ arụrụ ala iji na-eme ka ihe na-esiri ndị mmadụ ike iko ya ga-eju n'ihi ya ka o ji dị mkpa na mmadụ ga-agba mbọ wefu aka enwe n'ofe mgbe ọghọbeghị aka mmadụ n'ihi n'agbanyeghị na Chineke na-enwe ndidi nye mmadụ oge na-erukwa mgbe Chineke na-asị ozuola ihe dị otu a agaghị imekwa ọzọ agakwaghị m ịnabata ya dịka anyị hụrụ n'akwụkwọ abụọma isi iri itoolu na ise amaokwu nke asatọ Chineke si unu emeela ka obi unu sie ike dịka na Meriba dịka n'ụbọchị Masa na ọzara. elee ihe a na-ekwu okwu ya na mgbe Chineke na-edupụta ụmụ Izrel ha nọ n'ọzara ha pụtara n'ụzọ mesie obi ha ike ime ihe ọjọọ si na ha ga-elagharị ebe ha si ọnwụ bịakwanụ bịa zute ha onye ọbụla na-emesi obi ya ike ime ihe ọjọọ ị na-eme ka ihe Chineke kere eke na enwe ite ikikiri eze oge na-erukwa mgbe Chineke na onwe ya ga-iji suo ya aka n'isi kụgbuo ya tinye ya n'ọgba aghara ndidi Chineke na-enwe ọsọtụ otu aka ahụkwa ka mgbe ụfọ ndidi mmadụ na-enwekwa ọsọtụ kama ekpere anyị na arịrịọ anyị na ndụmọdụ anyị nye gị n'oge a bụ were oge ndidi mere ihe ọma ka anyị kpee ekpere Chineke anyị gị onye na-enwere anyị ogologo ntachi obi gị onye na-enyekwa anyị ndidi biko mere anyị amara n'ụbọchị ndị a ka anyị were oge ndidi a metụ ihe dị mma ka anyị ghara ị na-ekwesị obi ike n'ihe ọjọọ n'aha Jizọs bụ onye anyị onye mgbasa ozi chukwu na-enye arụkwe imena n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa nwee ndidi n'ime chineke ụgwọ ọlụ ya ga-abụ ngọzi nye anyị amen gị onye ọma gere ntị ana m arịọ ka chineke nye gị udo ka o nye gị ịhụnanya ka mara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot com maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo